Yeah, good evening, good afternoon, good morning, my lovely brothers and sisters all over the world. Uh, today being Thursday, 4th of April 2024. We want to reply our brother, Reverend Oloma, because I won't call him a father. His name is Reverend Oloma. Uh, the reason why I say I will call him a father is because I have never seen any man without a wife who answers father. But that is just the typical example of that. There is no truth in Christianity. English told us that a father is somebody who have a wife and have children. True or false? But coming to religion aspect of it in Catholic uh, denomination, they name their priest father. The reason why they give them that name father is so that 70 years old man can freely bow down for them for a 25 years old boy and call him father. So that religion will keep on ruling you. So that the European will keep on ruling your mindset. So that you will keep on remaining a slave forever. I'm only trying to let you know that this land where you came from belongs to you. Open your eyes and inherit your land. Enjoy your land. Develop your land. Feel free. Don't be afraid of any hell. The hell is here already. The hell European propaganda, uh, uh, uh, you know, brainwash inside Bible is here. You are enjoying hell here. They build their land with gold that is coming from Africa. They gave you heaven free. And before you go to London today, you must have millions of naira in your account. Without it, they cannot issue a visa. They gave you heaven free, where you with them will stay free of charge. But before you travel to Italy today, where Catholic Church came from, you must have millions of money in your account. Because it's only money that they need with the belief that it's only money that can solve your problem. And that money comes from the resources that the Creator has given to a society, to a nation, to a tribe. European came to Africa in search of money, in search of wealth and they succeeded by handing Bible over to us, giving us small, small children of 25, 30, 35 years in the name and tag them father, so that 65, 70 years old men will bow down before them in the name of religion leaders. So I will not call him father, he's not a father, he's still a young boy. So his name is Reverend Oloma. So please help me tag him. Let him come and hear the gospel truth of Chukwu Kikabiama. The unchangeable truth. I will never back anything I'm saying here with any quotation of any written story called the Word of God, why it was produced and printed by man. Everything I will be saying today, I'll be backing it with the fact, figure, before you. So the only thing I'm fighting is that you remove yourself from slavery mentality. Remove your mindset from slavery suffering. The land belongs to you. The land of Africa belongs to you. You are aware that England, who gave you King James Bible, where Anglican Church came from, you are aware that England today does not have gold as an inheritance. But England is the highest gold reserve today in the whole world. Where did they make that gold from? They took it from Africa because they told you to close your eyes and pray. Why they have, after installing those criminals who call Reverend Fathers in Africa, The criminals will call pastors in Africa after installing them here to rule you, to brainwash you. Everything about Christianity, Jesus, and Bible is only existing in your brain and mindset. None of them have come to work practical. And because you have been waiting for that stupidity only existing and uh, sparkling in your brain to come to an existence, that is why you are dying premature before the world today. Because cannot be able to create solution to your problem. European use religion to make you a slave, second slave. So I'm here to reply, my beloved brother. Because Father Olama is trying to prove me wrong, trying to tell his own people, Ndibo, that Christianity is only the way, that Jesus Christ is real, that Bible is real, and we are here to quote him wrong in so many aspects. In so many aspects. Our brother kindly put a write up and posted it before the world, letting the whole world know that our ancestor does not produce anything that the world are enjoying today. Forgetting that the palm oil today that Malaysia enjoying, Malaysia came to our land and took it. Because our ancestors have produced oil from the red, from the palm, from the palm seed, from the palm fruit, and when the Malaysia saw that we are producing red oil, they came and learned from us and took the palm fruit to their land. Today, Malaysia are surviving with what they produce, with, with what they took from uh, our uh, from our land. Now, the same man is trying to tell me, the same man who is not ashamed of his, himself in 21st century, that he cannot even produce a son, a daughter, for his land to increase, for his land to multiply, Reverend Oloma claims that his mission on, in Igbo land is for the good of Ndi But you as Oloma, if every man in Igbo land becomes like you, is Igbo land going to close down or not? Please, someone should help me. As a reverend father you are, you don't have a wife. Are you for the good of Ndibo? Are you for the bad of Ndibo? Do you want the increment of Ndibo or do you want the depletion of Ndibo? I'm asking you. what you are saying here is truth but you can use bible to fool yourself you can use bible to, obey are you not stupid and i'm taking a woman from catholic women organization to hospital after you have prayed and go to chapel read chapel call virgin mary You die because of fibroid. BP are still killing your parents over there. Are you not so foolish through religion, Christianity in the Western world, who equip their communities with factory and industry? One of the best hospitals today I detected in Europe. And a stupid man in Africa enjoying the unseen God of Europe, hoping for unseen God of Europe to him or, heal him or her. And when a brother like me, who loves you so comes to tell you that this healing of a thing is a scam, you rise again. The only evil I committed against is that you should look, enjoy your land. Demand for your human, fundamental human right that Jesus is not in any way to assist you. That is the only crime I committed. And you are dying out of the stupidity. Father Oloma, oh your mission in Igbo land as a Reverend Father is to make us believe that Jesus can bless someone, Jesus can make us rich, Jesus can make me have my own upstairs today, own some cars, Jesus can make me today to own private jet, Jesus can make me today to own aircraft, but a pregnant mother in the same society will be selling pure water. That is the duty of Reverend Fathers in Igbo land. That is their mission. so that we will keep on enjoying poverty, so that those poor people will be hoping that one day Jesus will make them to own an upstairs like me. But the same people who gave us Jesus, every woman today in their land is titled to own a house once you are working. Yes. Through of us. Yes. Through the help of man, oh, not Jesus. This is wickedness. This is wickedness, and my, my, my, my heart, my, my, my, my, heart, my heart is bitter. over this criminality and atrocity that Igbo people are defending. Something you have practicing for years, you never get any. There is no, no any place in Igbo land that Igbo people can come and testify that Jesus saved them. Even in the political aspect of it in Nigeria, Igbos are still running the last once the federal government of this nation is signed. Igbos are last, doubling in stupidity. Igbos are last. Now, the work of Reverend Father Onoma is to make Igbo you to believe that those who are worthy today, that Jesus gave it to them. And other poor people should come to Jesus to be blessed. That is when the Europeans and the Reverend Fathers and Pastors in Nigeria are using nail to nail our destiny one place. It's the only man that solves man problem everywhere in the world. Reverend Father Oloma Your mission in Igbo land is to tell us how good, mighty, powerful Jesus is. That is your mission in Igbo land. Your mission in Igbo land is to brainwash us that those who believe in Jesus will go to heaven. Now, who created the heaven before Igbo man? Who created the heaven to Igbo man? Heaven was introduced to Igbo man 168 years ago after Igbo man had been kidnapped by the same people who introduced to uh, heaven to them for complete 400 years. After an Igbo man has been kidnapped, the mother murdered, used like a chain like a dog, sold in the street of Liverpool, in the street of Italy, in the street of Spain, Igbo people have been killed by the Europeans for 400 years, and after that they came more than 168 years ago to introduce heaven to us, and Oloma is in Nigeria to talk about heaven. That is the work of Father Oloma. The work of Reverend Father Onoma in 21st century is to tell an Igbo man that once you die in poverty, you are going direct to heaven. Encouraging poverty. Nigerian Reverend Fathers and pastors are the one encouraging poverty in Africa. And all the whole souls you, have, you people have killed in our land, you guys will never go unpunished. You guys will never go unpunished. Now, Reverend Father Oloma who accepted heaven from the story of European and now brought it down to his people in Igbo land so that his people in Africa will go to the sky to heaven. The same people that gave you heaven, the same people that gave you heaven free of charge, which you are going to live with them. The same people, if you want to go to their land, my brother, if you don't have up to millions of naira in your account, they will not issue you visa. True or false? True. The same people that gave you heaven free, The same people that gave you purgatory will not even allow you to go and stay in purgatory in your, even in, ref, in refuge camp in their land, at least without taking visa, just put flight for you free of charge. The same people that gave you free heaven cannot issue you a visa to enter England today without having millions of naira in your account. We show you that the only thing that makes you look responsible before a, a white man today is money. money. <laughs> not religion, not Jesus. Where did that money come from? From your land, from your resources. The only thing that will make a white boy, a white man to value a black person today is what? Money. Without money, black man is worthless before a white man. Could you imagine if a country in Europe today opened their border, one community will pack and go there today, nobody will remain in the village. That is uh, modern slavery. That is how they have structured your mind to be so poor in 21st century, to be so poor, a black man need to be prayerful in order to be successful. That is stupidity in the highest order. A typical black man need to hear the story of Job from Reverend Father Oloma. How Job prayed. A black man today is looking up to Father Oloma to hear the story of Jabez. before a black man will survive. A black man today need to look upon for the Oloma to hear the story of Israelites from Egypt before a black man will be successful. Now a black man need to call the God of olden days that those things the God of eh, eh, Solomon did in the past that he needed now. But what is surviving China today now is what is surviving Germany. The same thing that survives German today is what you can sustaining with. The same thing United Kingdom is sustaining with. is the same thing Italy that gave you Catholic Church are sustaining with. The same way Italy that gave you Bible and Catholic Church survive. The same way Saudi Arabia that a Muslim does what? Survive. You want you you you want to you you want to come and rule our land with lie, so that we'll suffer forever and ever. Some of us have five six children. We pay their school fees. We pay house rent. We struggled before we were able to purchase a car, to build house here. We started from scratch. But the same, and the Father Oloma is here to bless a community where there is no factory so that the community will be successful. Father Oloma, I want to ask you a question. What is your job in Igbo land? For the good of Ndibo, for the good of Africa. Any Christian who has answered me this question correctly, I will quit this movement and go back to Christianity. Father Oloma, what is your occupation? What is your work? What is your stand today in Nigeria, in Africa, in Igbo land for the good of Ndi Igbo? What is your work? At least police officers, we, we are seeing their work. Some of the roads today we could not be able to pass without the police people there, without checking points. We, could not, we will not be passing some roads today. At least we are seeing the work of military men in Nigeria. At least I even saw the work of a uh, uh, police in my uh, worship center where Akosayon called police to arrest me. Yes. True of us. Now we want to know the work of Reverend Fathers, what they are doing. We are seeing every day the handwork of MTN, Global, Airtel. Saving lives in daily basis for emergency. Reducing some transportation uh, some some travels you're supposed to do, but through call you can suspend it and save money. Now we want to know your work for the good of Ndibo, for the uplifted of Ndibo. Before, as of last five years ago, there is no network in my village. Now, Airtel brought their, um, their this thing, what they call it, their max. MTN brought their max. In my father's company, you can easily operate Facebook and uh, and WhatsApp. No. You see, that I have lifted my village. At least give them that happiness of being on internet, free course. Now, Father, what is your work for the betterment of Ndibo? We want to know your job. Nigeria Reverend Fathers, what is your work? What do you have today for our good? Right, that wetin una they do make I speak and for broken. Wetin una they do for to uplift Ndi to uplift Africa? Now the work of a Reverend Father is that Isaac need to know from Reverend Father that Jesus walketh upon the sea. <laughs> that is the work of Reverend Father Olomao, oh. who is coming to teach us to tell the world that our ancestor does not produce anything. And I can warn you that after saying that rubbish that very day, Father Oloma still went back and ate for a wishing or bono that was manufactured and produced by our ancestor, which is being sold today even in England, where our people is living. Are you kidding me? Father Olom, I put it to you. What have Nigerian Reverend Fathers in this 21st century produced? Tell me, one, one thing they manufacture wrongly from their common sense that you will use today, you can use to replace so far one offense. Father Oloma, your work in Africa, in Igbo land, is to tell a pregnant mother that is going to deliver like women of Hebrew. Is the work of Reverend Father in Igbo land? Are they doing the work of collecting money from the masses to build hospital free of charge for the less privileged? The answer is no. Nigeria Reverend Fathers and Pastor, your missions in Igbo land, is it to generate money from the poor, build free school for the poor, and tell we that have something doing to contribute money to pay the teachers, so that those less privileged will have something? The answer is no. Nigerian Reverend Fathers and Pastor, are you guys uniting together as people who are giving Holy Communion to, uh, to, to a governor, to a senator? Nigerian Christian governor, senator receives Holy Communion from Reverend Fathers and Bishop, true of us. Nigeria Catholic governors, eh, eh, senators, House of Rep, local government chairman receive Holy Communion from Reverend Fathers. Nigeria politician, Nigeria Christian uh, uh, uh, politicians receive eh, eh, prayers from kneels before their pastor every Sunday for prayer. True or false? Nigeria Christian politicians in Anglican kneels before their bishop and priest every Sunday to receive prayer. Do you want to tell me that that hand I used to give governor Holy Communion, that if that the same person come out tomorrow to protest for the good of the masses, that the same governor will order to go arrest that person, that priest? Is that possible? Do you want to tell me that the same Pentecostal pastor, which governor kneel down before him every Sunday to receive prayer, that if the same person come out to, for, to protest so that government will do to us what the government is doing to London that gave us Jesus, that the same governor will order for his or her arrest? That's says no. Truth have, the, truth have departed in Igbo land. We they see the suffer now. The heat is everywhere. Our stupidity is promoting Chinese today. Because of lack of electricity, neighbors are importing more than 10,000 containers of generator in China. Chinese have used because of we living in blackout, in darkness today, to create more than 50 million jobs in their society. Your stupidity have given more than 50 million Chinese jobs. That is why you are owing them. I'm asking you, why must truth run away in Igbo land because of Jesus and pastor? Now, what are the good work of Reverend Father? The work of a Reverend Father is to pray for a breast cancer woman and ask the woman to book a mass that Jesus is going to heal him. And the work of Isaac Ejofo is to carry a woman of CWO to hospital for surgery. Father Oloma, only I, Isaac Ejofo, I am the only one from Igbo land who make it plain and bet better millionaire with a plot of land. Because in your statement you said that miracle happens. True or false? In his statement he said that miracle do what? Happens. And I put it before you, Father Oloma. If you can bring any crippled person any blind person, anybody that is deaf and dumb, which you know their family compound, and after Reverend Fathers, not you yourself oh, or other Reverend Fathers, or Pastor, prayed for that crippled person, and the crippled person walked back home. I will give you with his two legs, I will give 10 million naira out with a plot of land and also convert to Christendom. Very simple. So without Ezekiel Jofo, my Igbo people will be believing you, Reverend and Pastor, criminal activities in Nigeria, deceiving your own people that are following you because they love the God you present for them. Christianity in Nigeria is one of the most wicked occultic organizations I have ever seen. These people are people that are following you guys with open minded. Our people love Jesus Christ more than everything. Our people accepted Jesus Christ with their hearted heart. Our people accepted Christianity with all their mind because eh, you guys who was installed eh, eh, in our land to brainwash our people have manipulated our people that those things governments are doing for their citizens in Europe will come to them free of charge through prayer. Through prayer. And I am asking. So if Ezak have not come out to cry aloud through the NGO where I found myself and I found my people coming to me with burdens. So, Father Oloma, without that Ezra, if I did not come out to cry and tell my people that Jesus have never healed any blind person, no. Oh, that if Jesus have healed any blind person in your village, come, I give you 10 million. So if Ezra Kejofo did not come out to cry aloud and tell my people that Jesus have never made any cripple to walk, if Ezra Kejofo did not come out to cry out that Jesus have never raised any dead person from death, so Father Oloma, you will keep on increasing in deceiving our people that Jesus can make a blind to see, that Jesus can make a cripple to walk. Now, those promises in the Bible, it is the reason why blacks are poor. Odogwa dị eme mkpọtụ. na Jesus mere exist, jesus ekwesịghị na na Bible. He do di he did this. Let's see it. Very simple something. Father Oloma, you are serving an, you are serving in a religion in a denomination that takes money from the poor, build hospital, but the same poor could not attend it, and you are happy you are sitting down there without even trying to offer us another person that will repre- replace you in Igbo land. Now, if we all men in Igbo land become Reverend Father, who will give birth to another person in Igbo land? Now, we will vanish. 80% of Reverend Father today in England, in Rome, in Italy, in Spain is black race. You cannot see any youth from Europe going for seminary school to become a reverend father. 80% of reverend father today in Europe, in America, are blacks. Blacks, Ndoji. Blacks. Because they know what they did. Now, Oloma, I am asking this question direct to you. Have any reverend father come out boldly to tell the masses that Jesus have never made any blind to see? Have any reverend father done it, Chijoke? No. I'm asking you, Emeka. No. Oloma, get back. Come here. Come here. Come here. No, no, look out Come here. Come and listen to the gospel of Chukwoke Kabiama. Come. Come. You guys have destroyed us. You guys have made us inferior before the world. Quit the children of Iroko. We the children of lion. We the children of super father and mother that produce everything producible which needed to solve their problem in their own time. And in our own time, you remove our thinking faculties from production. And our own production becomes prayer. Reverend Father, is there any village in Igbo land lacking Catholic Church, crying that they lack Catholic Church? No. Eh? No. Four or five. Four or five in one village, right? Father Oloma, is there any village in Igbo land crying, trying, asking you to pray for them that they are lacking Catholic Church? Is there any Igbo land today that their prayer point, calling Jesus every day, going to a mountain, is for the Igbo village to have church? Father Oloma, no, because there is a lot of what? Church in that village. That is why they don't pray for church. Church never be their prayer point. Father Oloma, And you know the reason why our people goes to night vigil. Father Oloma, you know this and we are happy. You are happy living in organization that, that, that present night vigil for success, for breakthrough, crusade to make money, for wealth, crusade for protection in a society where there is no factory. Father Oloma, unu the wicked. Father Oloma, unu bundu wicked. Father Oloma, ụmụ ụdị lọv nwere ebe n'ụdị ụtụ isi dị believe to na reality mana ifuri ọgbụgba ndụ unu na-agba na seminary seminarị skuul na mkpụnata eziokwu unu dị heartless i wish na ọ bụrụ dị mmadụ gwara m ụkwa mkpọcha gị taa tụ ugwu ka mma gwe because of the love m nwetụrụ ebe nọ ndị na-akụzi to reality ọ nwere onye ya bụrụ mkpọcha gị tata eh? ịpụta ilu echifera na-eme gị but I will never curse you otu m ga-agwa gị eziokwu ya apịa gị ụtarị gụtarị Fada olomino na Catholic Church na-emere village enwere eh, factory crusade to be successful ekpere e dey happy Fada olomino dey happy ịnọ na organization n'o n'o n'o n'ọkọt ka ọ bụ n'okere ndị be anyị agbụ and you are happy na conduct crusade for our people to get money where there is no job Father Oloma, you travel to China where this suit you are putting on is being made. Father Oloma, do they go to crusade in order to make wealth? No. Have Pope conduct any crusade for the Italians? No. For prosperity? No. Is there any Reverend Father in Italy conducting four days crusade for success? No. The answer is no. Father Oloma, and you are happily living boldly in such organization, in such atrocity organization, and you say you are a human being, and you say you have humanity in you, and you say you have human heart in you. Father Oloma, no, the wicked. You guys are wicked. You guys are most the wicked. Eh, wicked is your sinners is more better than Christian leaders. Father Oloma, Father Oloma, you have this kind of heart. I saw what you wrote during when Pope uh, granted mm, uh, gay marriage. You came to defend it. I don't blame you because one of the ex-seminarians called me from Canada. He told me, for can you carry this cross? I say yes. I say, why do you ask? He said, because he was an ex-seminary. That in seminary school, they would teach them logic teach them questioning. But once it comes to Catholic doctrination, they say you should not question. You should not question. Ihe ọbụla asị unu mere mee na gịnị mee na Fada we Fada Ọlọma alone Where how did ndị ichie our ancestor that gave Catholic Church land how did we offend you people? Our ancestor that gave you guys Catholic church in every village was a land was issued to them in a best site in every village. Go and check it. Anywhere you find Catholic church in every village in Igbo land, our ancestor gave them land in one of the best sites in that community. Go and check where Catholic is today in Inteje. It's one of the best sites in Inteje. Go to Ituku Abatoke where you came from. Where Catholic church is there is one of the best sites in Ituku. Come to Robo community where you came from. so unu na-arụ ụlọ anyị ụlọ ogbi unu na-arụ ụlọ anyị ụlọ slaves no church so nobody in Ituku today is praying God show me Catholic church where I will attend though I need Catholic church uh, because there is Catholic church and the Ituku person who does not have factory we are telling him to pray for money Father Oloma Oloma ịdị lucky n'oge ka bụ mkpọcha gị n'abalị a mkpọcha gị n'abalị a mkpọcha gị n'abalị a mkpọcha gị n'abalị ma mpụtazi ilo inwere lọkụ n'ọgụ nwa inwe lọkụ na-eme anyị m fụrụ n'anya inwere lọkụ n'ọgụ nwa but this una evil character must end in our society Father Oloma, your work in Igbo land is to live in a parish where security uses AK-47 to protect parish priests and parish uh, seminaries. And your work is after coming from a eh, parish where AK 47 is being used to protect Reverend Fathers. Now you start protecting others that does not have security with the blood of Jesus. Father Olamun the wicked. <sighs> of <sighs> <sighs> the wicked. Uno abapomu no i reject you guys i reject christianity in my life very wicked souls murderers murderers so isaac ejofo of yesterday is challenging a bishop of 75 years to provide a crippled person healed by jesus a bishop that have practiced in Catholic Church for 70 years, brainwashing people that Jesus is, is the, the healer. When Jesus gave you, The day Jesus will kill you, you understand what I'm saying. You don't know the kind of love I have before you. I did not I, I did not monetize my Facebook. I'm the one spending money, both on radio station, creating this awareness. Christianity have killed people more than Biafra war in our land. The work of Reverend Father Oloma in 21st century the work of Reverend Father Oloma in Igbo land is to go and tell somebody from Nkanu Abu Ugeze that does not have steady light, that there is evil spirit in their village. So this is the work of Reverend Father. So your work is to carry Jesus, go pursue evil spirit in Abugeze. The only thing you need to use and pursue evil spirit in is put electricity, put the satellite there, Camera. put cameras left and right, yes. build industries left and right. Evil spirit will disappear from Abugeze. Build hospitals, have emergency number and ambulances. Provide free school for the less privileged. Remove those that have mental disorder out of the street. Put them in a rehabilitation center. Oga, you will never see any evil spirit in Apple gates. And this thing must be done and dusted by man. Oh. By man. So now, Reverend Father Oloma, your work in Igbo land is to travel to Agolo in search of evil spirit in search of killing Satan. Your work in Igbo land for your people to survive. You came to destroy Satan with the name of Jesus. Satan is living in Africa, but he does not live in London. Nobody is in search of Satan today in London through crusade. Nobody today in Dublin is in search of Satan. No Reverend Father today in UK is in search of Satan. No Reverend Father today in Germany is in search of Satan. No Reverend Father today in Italy is in search of Satan. Father Oloma and his team in Nigeria, they are busy brainwashing us that their job in our society is to search for Satan, to kill Satan. Oh. Our land will never forgive you people. Our land will never forgive you. Father Oloma, we are living in a society where there is no seminary seeking for job to get a parish. Do you get me? We have never seen any semi semi praying so that Jesus will provide a parish for him or her. There is no semi today which you have presented before Adoration Gram. There is no semi today. There is no seminary semi today that have come to Adoration to testify that he finished studying. Uh, se- uh, Reverend, what did the Emeka? How do I use the English? Is this seminary now? Yeah, yeah. Yes, yeah, there is nobody today who came out before every one of us in adoration to testify that after he finished his seminary school, that he did not get job for four years. After four years, he got a job. Nobody has ever done that. Fadoloma, and you are happy. You are happy. You are happy sitting in such such evil organization set by the slave masters to conquer Africa. Hey, inwe luck n'oge nwa. Because mmepe ọnụ ka m bụ ọgụ ọnụ ndụ azụ. Inwe luck oloma Fada Ọlọma, wepụ aka enwe n'ofe n'oyiri aka mmadụ si na ọkọtị kingdom anyị nọ pụọ si ebe a pụta awụrụ izinụmụnne anyị onye ka na-ejelu heaven bịa rụọ ọrụ m nọ na village rapụ heaven Catholic Church I built the building parishes so that people will go to heaven, but they cannot contribute more to build her for the less privileged in the, so that they will even live on this earth. But they are contributing money, giving Europeans to beautify their own earth. You see wickedness? See wickedness in, in Christendom? The African Catholic Church are contributing money, sending to Rome. As I'm talking to you today, Pope of Rome knows how many villages today in Anambra State. People from knows how many villages today in Enugu. Through the, the help of this, their agent called Reverend Fathers Ambition. As I'm talking today, the whole villages in Ensuka is before the table of a uh, Pope in Rome. That is why you have Ensuka diocese. There are, uh, there are how many villages that make up Ensuka diocese? Your own diocese is what? Ogu diocese. There are how many communities that make orgodiasis? All of them is in the system. When Pope click it now, you will see how many villages that make orchodiasis. Are you aware of this? If Pope go to the system now, they will click and know how many villages that make Nnewi diocese. And you say, oh God, oh God, these people put us under, oh God, these people have been trained to mess you up. Look at a whole grown up like you lifting up your hand in order to be successful in 21st century. That the world are building microscope, which they will use and scan from America, they will see something that's happening in Nigeria. That the world are building a car without aircon, without battery. That the, the world are building a car without fuel in 21st century. And your job, the only solution for a typical black man to buy that car, to build a house, to live long is Jesus. But those things, nothing concerning those things with Jesus. It has a procedure. The same way it is being done in America is the same way it is being done in Dubai that are Muslim. The same way premature death is being prevented in, um, in, in London is the same way premature death are being prevented in, in Saudi Arabia that are not Christian. Now we don't have those things. We don't have the same provision to live like those people. They gave us Jesus. They gave us Jesus. Father Lord, man, you are there. Sponsoring your old pregnant women to be dying premature. name of prayer. You are there sponsoring your fellow graduate to pray for job, but Catholic priests cannot pray for the same job to get a parish. There is no semi seminary student, a, a, a, well, a, um, graduate, a, graduate seminary student that have come out to testify that Jesus gave him parish. after he aside for parish where to serve for four years but nwanne m nwoke oluoma you are supporting our children to come and give testimony that jesus gave them job after five years of graduating from school you know that the reason why seminary people doesn't look for joy because there is a lot of parishes everywhere even if there is no parish they will go and put you in one village and command you to build establish a parish there And he will collect money from the widows, from the poor, and start and establish a parish. Before you know, that parish will have an upstairs, one-story building. Is it not the, what Catholic Church is doing to the seminary uh, graduates by giving them one village that there is no church, give them other money to develop that village? Is it not the same thing that governments are doing to their citizens abroad? Go to Dubai. Dubai governments are begging their citizens just accept that you, to own a company. You got to just accept to register a company. Government will come and whip that company for you and employ staffs. Is it not the same thing Europeans, the same thing Catholic Church are doing to the seminaries uh, graduates? Is it not the same thing that Europe are doing to people in their land? If you have a company in Europe, government will be giving you money day and night anytime you need money. That is what is happening. If a seminary can agree to go own a company in one village, Catholic Church will be giving him money day and night. See opposite of reality and stupidity. Europeans are when you have company, government will be giving you money day and night. But stupidity in Africa is that a parish need to extend by a seminary graduates so that money will be coming to the church you guys have killed us a lot Father Oloma, you said that miracle do happen. What do you call miracle? Even Boko Haram escapes missing blood. Boko Haram kills Nigeria army that go to protect us, the citizen. True or false? True. Boko Haram kills them and survive. The same Boko Haram will call it miracle. But you well know that those our soldiers, our beloved soldiers who went there to, to save us, that we want them to come alive. That is a saddening story to us. That we are angry that they died while trying to protect us. But Boko Haram are jubilating that they did not die, but they killed soldiers. Is it not a miracle to the Boko Haram? Boko Haram went to a school in another part of Nigeria and kidnapped all the female children there. So till then, till today, those children have converted to Boko Haram as well. Giving birth. A lot of them have given more than five children. give birth to five children. Is it not a miracle to those Boko Haram? Have, some of them are virgin self. They kidnap virgin, having sex with a virgin. Is it not a miracle? Now, what do you call miracle, Oloma? Oloma, you want me to be happy. At least I own about four car. I have Sienna. have a Highlander, two Highlander. I have two Lexus. It's not now five. I have five car. And the pregnant mother in Igbo land are hawking pure water. So this is miracle. This is miracle. Siana is used for Igbo Love Themselves Charity Foundation work. One of the Highlander is used for Akube's housing estate. My wife drive one of the Highlander. I drive one of a Lexus. One of Lexus also used for this my estate stuff. Five cars owned by one person. Now, you want me to be happy that Isaac has five cars today? That is oh, that is miracle, huh? And when others are seeing me with all this thing I acquired, Reverend Father all and his team will manipulate those people to come to Jesus to receive blessing. Now, what are the aim of Christianity? They are preaching, they are teaching. In Ebola, is it not come to Christ and be free? You guys are building wickedness in our hearts. You guys are building evils in our those things you call testimony in Africa, those things you call miracle in Africa, uh, they are all wickedness. Miracle do happen. We are in a bus traveling to Enugu. The bus had an accident. It occurred. Maybe I was sitting inside. Now those sitting by the side hit their head on the uh, on the on the bonnet or on the door. Now they died, and I did not die. So Father Allah, you want me to see it as a miracle? Than searching for the reason why, for, than searching for the reason why that accident occurred, which is preventable. Am I to jubilate that two people died and I did not die? Am I to cry before the world for the government to come and fix that road so that it will prevent others not to die? Father Oloma, you see what you guys are teaching us as a miracle? Father Oloma, you are in an organization that brainwash little children in the name of block rosary. Father Oloma, and you have been traveling to Europe. You have never set your eyes on any block rosary in Europe. Father Oloman, you are happy. You are happy. Father Oloma, when you travel to Europe, you see little children going where this phone are being manufactured. European children are still going to control us in 2030. In cell phones In aircraft. Because nothing na gwara ni amụla amụ ka ihe agwara agwọ. Maka ekpere bụ ihe agwara agwọ. Onye na-ekpe ekpere dịka onye na-agwọ ọgwụ. Mana onye na-amụ ihe bụ ọmụ chọọcha gị. ndị gboo wee gwa gị na ihe a mụrụ ihe a agwọ ịpụta sị na nna nna nwere ya produce ndị gwụrụ aja gwute aja were aja nke izizi si mba gwute nke ịtọ si mba gwute nke ịnọ ese gwute nke isi esi na nke a bụ ụlọ were akpọ ite o nwere ejikọrọ ite n'ọkụ ha kreti ọkụ were ite a tinye n'ọkụ oyihe igbunye ya mmiri ojuo oyi first fridge that existed on this earth from Africa free nke izizi ọ bụrụ na eji oyi ikuru ya mmiri nwụọ ịfụtasti mmiri nwanne m ịpụta ịpụta nne na nna anyị ọlụọma ọ nne na nna ndị ropu bụ ihe bịara were afọ ụgbọ afọ ya bụ ọlụọma ọkwe ma na ụgbọ mmiri izizi bịara ebe ndị nne na anyị ma na ya bụ na gị fada ọlụọma brọda ọlụọma na ịbụrụ fada na ịmụtahụ nwa ịchọ ka igbo naanị iyi maka ọ bụrụ na ị chọrọ dị mma ịlụcha ozi a techi niile yipụ uwe gaje nụọ nwaanyị nwee famịlị mụọ nwa mụta nwoke mụta nwanyị ga-anọchite ya gị o nwere ka ọ bụrụ onye a ga-eweta nzọpụta n'ala igbo mee na ofu ndị igbo kịta na-eti holi holi holi holi holi Nnamdi Kanu is another savior ọkwa many Catholic people na-eti ya ọ bụrụ na mpa Nnamdi Kanu chiri Reverend Father ọ ga-etiri ya holi holi enwekọ bụrụ ụlọ ọma ya anụta onye ya asọpụta anyị karịa Nnamdi Kanu ụfọdụ ndị Igbo na-eti holi holi Ojukwu is another savior ọ bụrụ na mpa Ojukwu chiri Reverend Father ga-amụta Ojukwu ụfọdụ na m nwanne anyị nwoke nke Abia steeti kịta kedụ afịa Alex Oti ndị Abia steeti na-eti holi holi holi holi holi Alex hoti is another savior ọ bụ na papa Alex Oti chiri fada ọ ga-emere Abia steeti ọ na-emeri fada kedu uru ga-abara so ihe ga-abara uru n'ụwa a bụ slave masters ose ebe fada ọlọma ga-emepụta ihe bara uru bụ kọmpani a bụ katọlik chọọchị ihe ga-abara katọlik uru n'usoro fa n'otu ha si dozie ọgwụcha maka ọnwa kịta jenereshọn um, nke ya nwa ya anwụọ mana na onye mụtara Alex otu ọnụta nwanyị wee mụta onye na-azọpụta Abia steeti taa ọlọmi nwa ọkịta onwe ezigbo onye ga-esi n'ime gị zọpụta ndị Igbo wee wetara mmemme ụnụ bụ ndị ụka na ewetere m ọnụ ọbụna ndị be anyị ma ife ekwesị ịtụ n'okwute bụ ụnụ afọ m ndị na ene mama mama nwa bebi vejin bụrụ amụma mama bụrụ amụma mama bụrụ amụma idowe n'ụlọ ọgwụ sinsi from na mama nwere lek ọsa na-emie editet go na na mama nwekwe nnukwu ha ine n'onye nwe na kọọsị pens n'onye nwe na kọọsị gịnị pen a jụrụ ọkpa pen all over her body e eweje ultrasound from ebe ọ nọ bụ ebe ndị plastic surgery ga-anọ mia this thing team ọ nọ bụ team of plastic surgery now ndị agwa ndị plastic surgery ha dee mee those people ndị general surgeon invite ha bịago na bụrụ ejeche ultrasound fix surgery ya next week bụ na mama bụ onye ọzọ na-akpagharị fix dị sọjị e bụrụ ụzọ eme sọjịrị nke a emechie ya onwetasi onwe wee bazie emechie sọjịrị nke a kete wee bazie nke nke ọkpa ụna nọrọ ebe a na-ezuzu ezuzu chọọchị a na-eri gị reverend fada bụ onye ọkọt and agbalị ndụ na seminary school e na onwe netere ihe ga-eme ka ịbata na dada doctrine ka ịjụ kweston onye ọbụla anaghị ajụ kwestọn bụ onye nzuzu na ihe na-eme nwa amama ọ na-eme ma onye ọcha ndị medisins na o nwere sịlụ ya abụọ ndị medisin kọwara ya sị na e nwere ihe ya abụọ na dị produzizi sịlụ na alụ gị na ọ ga-eme ka one side gị chaa white one side nwa amama chawa white ọgbarijewe ndị onye amụma nọ na sanctuary ifu ndị a mụ na ndị a gị na ndị a mekọọ ihe gị na ndị ụka mekọọ ihe ifu na ndị a dị useless ndị na-egbu ndị dị stupid eziokwu adịghị n'ọnụ ị chọọ isi m agwara gị n'isi gwara m isi m bụrụ kristian e iji kọnvinsi m bụrụ ekristian na jizọs mere onye ngwụrụ ọgaba ije bụ emeka maka bịa ebe a ga nna ilu gị anya bute oche nọrọ ebe a bute oche oche oche tebụl nọrọ ya You convert me to become a Christian by giving testimonies that Jesus make a blind to see and a cripple to walk. And now I'm questioned that I want to see them and confirm. I want to see photo. Let me confirm. Show me picture. Where the person creep and when the, the door's only picture. Not even the person. Imere manya bus. Ị na-eso nwa bebi virgin ji ga-akpali ego ọ aga okporo ebe ọ na-eme ekpere sekuriti gbara ya okirikiri gaasị ị na-agbụ ị na nke gị ka ọ na-agbụ iwe na-eme ekpere ị na-esoghere ọ na-emeri gị ndanya na setan na anụ ọgụ nwa baby virgin is inside war fighting for your good spiritual battle but if somebody offend you go and call police he has lawyer to, to defend him to protect his criminal activities business nwa baby virgin eh, eh, eh, paid man as a team of lawyer to be protecting his evil occultic business, deceivers. You are a moron, and you yourself cannot even afford a lawyer, and you are praying for Jesus of one baby virgin to answer your prayer. Or God, one baby virgin knows that Jesus does not answer prayer. Yes. That is why he got and got what a team of what lawyer. lawyer. You are there, Demu. You there, there, Demu. Uncle called police for me because he has prayed and prayed and prayed. He doesn't answer him. He went and called police. True or false? True. This is the fact. He arrested me, police. Yes. He has prayed, yes, I could die. Maybe fast, you know, they walk. He go call police. Let him pray now. Is it not the same government board I'm preaching that Akozion called for me? Yes, it's true. That is it. We I'm preaching that what we need to be so survive is government body, human being. Human being. And when we got there, the government body said, Ezako, do this, do this, don't do this, don't do this. And since the human being, which is government, but advised me not to do this, have I been doing it? No. No, that is power. Power. Authority. I saw the magic with the flavor. I, eh, I want to release another power. Get powers. I get powers. I want to release another powers. Now after saying those things, uh, um, our brother Flavor will go and put two yeah. and also, which is beat yes. in it. It will be shouting for you. I get the power. I will the power. And as a fire, a fire. And more, I have around our studio. Yes. <laughs> How do we go? Igba Richa. you come back to the truth. Truth is one. I'm only trying for you to know that Nigeria reverend fathers and pastors are thieves. Yes. Born criminals with evil mind. They don't have any sympathy. If these people have any sympathy, they will not take money from you when you lose your parents yes. or your beloved one. Yes. They only know, European knows that the only thing that they need from me is money. That is the only money that will make them to issue you a visa. That is how church, you know that the only thing they need from you is money. Even if you lose your beloved one, church will come and take money before coming to bury him. If you don't give them money, they will not call. Okay. If you don't give Europe money, they will not give you visa. True of us. It's true. enwere Bible. Were asị were asị kpuchusie ego ọnụ. Ị na-eme 100 days fasting. cancer na-abịa. Stomach ulcer that will lead to cancer will visit you. There is no woman today in London doing fasting in order to be successful. The, uh, no, no man born by anyone can beat his her wife, can beat his wife anyhow in London and go scot. Not possible. Done and dusted by man for the security of women in London. But our women have been beaten to death here in daily basis. osinachi Chinwachukwu was beaten to death. the work up for the whole is years to tell my people that premature death is not their portion. You are blessed in the name of God the Father, the Son, and more. This is what our brother came to do at his age. Olomangwa nenke giwelu. Mbane ya welu. Ya kaibere lu. Mbane ya makoto. every week obufute bible christ every week father ọlọma na-akụ ofe akụkọ Christ asịkwa kraịst asịrọ wee jere bata na jerusalem ọlọma na mgbe kraịst bata jerusalem ọlọma ibe Christian by accident not by inheritance god never gave you christian it is man that gave you christian if it is islam that brought their quran to our region by now become muslim true of us If it is Islam that brought Quran and Islamic to Eastern region, by now we become Muslim. So Easterns are Christian by accident, but they are traditional by inheritance. Original and artificial, which one is best? Original. Original is the best. That is why our tradition remains the best. That is why our ancestors have never told us that God told them something that He would do for us. Yeah, we're going to otu isi dobe ute gị ka ị ga-esi n'ọnya onye gbakọ ute ya ọ rarụ n'ala anyụkọ mmamịrị ọnụ ọgba ụfụfụ mana ihe baịbụl na-agwa anyị bụ God said he will open door where is no door kedu ndị nna nna gị ga-gwara gị ga-emepere gị door aka aja aja aka aja aja wọka chọp baịbụl wee gwazie gị na kraịst ga-emepere gị ụzọ a na-eje na world cup every four four years o mepebere ndị ojii ụzọ ka je bụrụ world cup kraịst emepegoro gaa na ụzọ ka je bụrụ world cup emeka na m ajụ gị kraịst emepegoro naijiria ka je bụrụ world cup ha ga-ekpechekwa ekpere mee n'afọ anyị ijipt bịa agbana okwezi imechekwa n'aha na na nwa na mụ nsọ argentina bịa mee gịnị That is reality for you. Oh God, we need to go back to reality. Our ancestors started with reality. And Oloma, let me start telling you the work of our ancestors, what they did to us. Our ancestors gave us the soup we are eating today. Our ancestors created the names of villages we are bearing today. Through of us. Our ancestors created the names of Umunna we are bearing today. Our ancestors created the name of Ndiobi we are bearing today. Our ancestors created a lot of foods we are, bearing, we are eating today. Our ancestors composed the language we are speaking today. Father Oloma, which one have your Jesus, you and your Jesus created? Science and technology does not come through Christianity. Nothing concerns Christianity. Catholic Pope killed one scientific mathematics person one certain time ago because we want to prove to the world that nature control the world which if the world start believing in that truth then it will crash catholic business they're kidding father oloma when you guys are celebrating evil occultic you call it holy mass it's not any holy mass oloma have you forgot that missionary killed a congo citizen just because he preaches his traditional message, message. for you. So you don't know that you're a missionary. You too is a missionary. True or false? It's true. Father Oloma, is there any difference between those missionaries and you? There's no difference. Father Oloma, so you have forgotten that missionaries are the head of slavery in Africa. You have forgotten. We are asking tonight, what is your uh, work for the good of Ndibo? kedu ebe ọrụ gị ka dị o ka jewe n'igwe ka ya london je n'igwe so the work of Oloma is to pack all the holy people to heaven do you know the reason why they tell you to repent to go to heaven yes because european knows how many people they want to accept to heaven every year yes canada have already know how many people that will come to their heaven every year that's why when they give visa they will stop giving they will deny some. The reason why they are denying some is because they have already accommodated the one they can accept for the year. And because black man going to Europe is that heaven. Now when he goes to that heaven, he start packing shit in Europe. So you know that blacks are also dying, growing old. They are dying, going back home after they become useless, because they when they come back after two weeks they will die. Now, when not blacks are dying, slaves are dying, they, they, they start giving, issuing visa, new visa, packing slaves to heaven. Now, hellfire have made you not to complain that you are living without electricity. Because you know that here is better than hellfire. Without you know that here is the hellfire. hellfire. Europeans and Americans are the hellfire. Do you know that Japan are not Christian? But today, none of Japan's citizens is packing shit in Igbo land. Are you aware that Dubais are not Christian, but none of dubais citizens is a shit packer in Europe? There is nobody that came from UAE that does the same job with you as a black man today in Europe and America. Nobody. Arịrị egbugo m ụmụnne m ebele There is nobody born by a woman today in Dubai that does the same job that a typical black man is doing in, in America and Europe. Packing pupils working in care home. Me hello you born at if I work in care home, okay, why in the bones? Now they put them English. In rubbing they bones, in the net and the mm, mm, kalonka, hand organ, see. oyi oh, na-enetefa ụmụ ha ma mụtara cctv na-enene ka ama ma imejoro nnefa imejo nnefa pịali ga-eke eriela gị eriela gị erigo gị n'ụwa ihe ma ị na-agba ka nkịta mbọsị ga-enwe breast cancer ị ga-echeta igbo ị ga-echeta this voice bọsa ga-ada ime ozi gị kidney problem He ga ga-echeta this voice since I gwa gị na nwa gị hole in the heart ọ nago very soon the baby will die if you don't have the money for the surgery very soon he is within 12 13 years he will give up Since your child was diagnosed of kidney failure, have you healed that child with prayer? Didn't you lose your wife or your husband, your beloved one because of kidney failure? Now Christianity don't want to blame Nigeria government for not giving us kidney hospitals. Christianity are blaming those who send sickness. enwe ndị na-akpa mgbọ sickness n'ụmụnne mana e na-ekwu na enwe ndị enwe ndị obe na-akpa mgbọ sickness bụ ndị agbanị ndị agbanị na-agbanwe na nwa ha na-akpa mgbọ sickness onye agbanị maka ịsa send sickness efe fada ọlọma na-akụzi na anyị onye agụlele fada bịara ịkwụ ụnụ mgbọ na ụnụ na-akpa mgbọ kidney failure na-agụleri na shutu kidney failure fado na-eme anya ihe etu onwe anyị kidney failure na-eme ma onye ọcha ma onye china mana ha nwere solution ọ na-eme nwa ike kwere mmadụ mana ifu nwa ike kwere mmadụ ọka mụ na gaọ na aha ebe a dị fresh mana ọ ya mụrụ mụ na-ege ebe aha nwụrụ anya within two weeks fado na-abịaghị fight ka ị nwee kidney hospital ihu n'ụbịazi mee mindset mụ na nwanne m na-ekiri m nkịta kpọrọ masị bụ ma ihe nwanne m a ji kpọọ masị maka na ofili na ajọ mmụọ nọ na be nne ya and na di ya nwere ego biri Lagos ọtọwa ka ajọ mmụọ si na nka teghị ite efe na Lagos ọ na-eje nwa bebi veji na na-emeri anya nwa bụ ọ na-atụ ụjọ ajọ mma. erigogo evil spirit bụrụ evil ga evil spirit ma ị ga ọgọgụ nwoke evil spirit ọgọgụ nwaanyị abụrụ evil spirit ụmụ ise ị mụrụ abụrụ evil spirit di gị na abụrụ evil spirit ma onye bụzi evil spirit na ihe bụ evil spirit na na Bible lack of job opportunity lack of security lack of, security, lack of hospital lack of infrastructure lack of industries na im be evil spirit eke ekechiri na mmụọ ekere na mmụọ ekere na mmụọ na enyi ga na-eke na mmụọ na-ene gị mbụ mmụọ ihe dị gị n'isi bụ ụjọ fie kristianity na ndị dibịa ga-atie gị fie n'ime ndị dibịa na ndị pastọ ga-atie gị fie bịa ọfịs m ka ndị si na ha na-agwọ ọgwụ na ha bụ dibịa they are many with kidney failure a reverend fada kpọọ n'enugwu onwe stroke si mepe ọ bụla ọbụgodo bee dibịa mma akpọji ya ka ọ dị mma na ego abụrụ nsogbu a na-eme stroke magic onye kpọọ ndị fiso a na-agbatị gị aka onye na-enwe bp a na-ama na ejighi bp nwa magic dị nye brain gị ọ bụrụ na nwere ihe si dị stroke nọ nke ga-eji nwa ọgwụ kpọpee ya kpabịa ọgwụ nọ nke na ịdị brain surgery agafọ brain surgery megidere ụmụ igbo mechie ụmụ igbo na-ewere ọnụ na-ekwu na apịrị nwa ya remot anyị ga-ewepụta mbọsị anyị ga-akpọ arụ anyị ga na-eme emume evri ihe ịkpọ arụ ndị ụka ịgba arụ gịnị ndị ụka ọbịa anyị ga-ewepụta ya evri ihe anyị enwe mbọsị ndị omenala maka ịgbagharịcha onye omenala ka mbọsị ị ga-anwe nye gị n'ala be nna gị ka ndị wepụtara na na enye mmadụ na ala n'ala Igbo ọ bụ ndị ụka kwa ndị omenala ka ndị e wepụtara na na na enye mmadụ nana, ọkwa ndị omenala ọ bụ ndị chọọchị mpa anyị chọpụta na na-enyi mmadụ nana n'ibe ha nana chọọchị tegizov inyiziri anyị ndị ahụ naanị ego ego bife enyela anyị ụmụnne anyị gwa anyị nwa chọpụta gwa na na-enyi mmadụ n'ebe nana ndị nna nna ya bụrụ ewu je na ha ngonye nwụrụ anwụ n'osisi ma ọ bụrụ ya na-etufu etufu ha machi igwe igwe akpati nwee ndị be anyị ji enye ụzọ ọkpọ ọkpọ nyanwa ka a ji eme akpati mgbe gboo adịghị mgbe gboo nwere ka mmadụ nwoke eburu ụtọ atinye na n'iyi enwere ihe a na-adọnye ya na ya a na-akpọ akwa were afọ oduo you came to mess us up fada ọlọma unu bụ ndị ụka bịa na-agbanye anyị mkpụrụ mmiri n'isi na-akụzi anyị believe na nkụlụ anyị na-egbu anyị fada mba capital steeti e crusade onye ekechiri akara aka gị onye na-eme onye bụ ọchịcha mere ihe bụrụ oke kedu nwaanyị a si n'ịma nga n'iru kedu nwa okorobịa si n'ịma nga every week a na-ekpe ofe ekpere jizọs adahụ ihe o gosibụghị ihe a gọvanọ bụ na ọcha etsf ritoro onwe ikpudobe ya n'ọnụ ka onye ọzọ mekane ka ofu jizọs akụ n'okpu n'ọnụ jizọs na setan jide na satan unu mee ka anyị e believe na ụmụnne m jecha ahịa na Lagos na-anata ndị orire ọbụ ha nakọrọ ihe na ha na asị ya na ihe mere eme instead of fighting government for insecurity ọgwa afọ m dị nke bala ọ dị ka ifesi na chimoto na-abata anacha ma ha polo polo anachara ha polo onye nke ọzọ yipụ akwa dị mkpa bi wee na-agwa gị na mbọsọ ga-eme gị reality ga-ehit gị a na-alụ onye nke ọzọ polo osie

mgbe one ka ejidere ndị nọ na London na-eme travel na alụfa akwa ha onye sugidere goolu zuru ụkwụ oge ma anyị nalaghị polo mmadụ sugidere goolu zuru oyi na polo gosi na sekuriti na ebe a ogosi na enwe nitin sekuriti izugide goolu zuchie na ozuju bela afọ nalaghị polo nalaghị polo ha ncha awụsara ma ya ka mụrụ enweghị onye nzọpụta ga-abịa enwe moto mmadụ nkịtị nya ha gbara mgbe aka ama the value of man nwanne bọsị reality ga-akọ gị bọsị reality ga-ehi iti gị bọsị reality ga-ehi iti gị bọsị ndị ụka ga-alagide gị izuzu ị niile ekpere jizọs yara ịtụkwasị mmadụ ibe gobi tobi be saved bọsị rịaliti ga-ehi iti gị nwanne mpịtị ga-ekwe na ndụ gị ịgbagbuo nwanne m kidnap agbagbuo nwanne m ka na-eto eto isi m nwebe a nwere na agbagburo m ndị a na-ekidnap mmadụ enwe mbọsị nne na nna fa mụrụ fa kụziere ya ka esi eme kidnapping kedu edobere ha n'ọnọdụ a frustration ndị ụka so dobe ha n'ọnọdụ chọọchị so na-eproduce kidnappers mgbe nwatakịrị na-eto na-akụziri ya na blọk rosary na jizọs ga-enyere gị aka mụnyela anya ọkụ e mama mụnyela ya ọkụ e mgbe ị na-agwa anyị na virgin mary ga-ekọrọ anyị n'aka nye anyị ego nye anyị ndụ nwatakịrị achegide mary onye ihe ego gụchaa akwụkwọ nwetarọrọ echi o buru egbe gị na gọọmenti so mee ọ bụrụ gịnị kidnapper enwere onye igbo kidnapper dị n'ọbara ọ frustration ọ gịnị frustration ihe nwanne anyị nwoke fada ọlụọma bịara ịlụ n'ala igbo ihe bịara imeela ụmụ nwaanyị ajadu n'ala igbo ụmụ nwaanyị di ya nwụrụ ala nwere ụmụaka fọ ihe bịara ịgwa ha bụ na jeso bụ di n'onye na-enweghị di fada ọlụọma ọrụ gị n'ala igbo bụ ịbịa gwa ụmụ nwaanyị di ya nwụnara ịfa maka na ụzọ adọrọ mma e, a gbagburu difa ka anarụfa moto ụmụ nwaanyị difa nwụrụ maka bp nkịtị fada ọlụọma ọrụ n'ụbụ ndị fada bụ ịbịa gwa anyị na jizọs bụ di nwaanyị ajadụ mana a na-akwụ nwaanyị ajadụ ụgwọ na obodo nyere m jizọs na-akwụ ụmụaka fọọ mụtara gị n'ụgwọ ụmụ fọọ nwaanyị ajadụ ụmụ na manchester today na uk na-eji akwụkwọ free of charge na-eji ụlọ ọgwụ free of charge na-ereceive salary every month fada ọlọm iwe na-asị m n'ebe mọntụ na n'ebe a ka enyemaka m ga-esi bịa na-ekpo otoro m baịbụl baịbụl oke ka adịghọ ma oke afa na ọnụ ya baịbụl enwere ọnwa nze enwere ọnwa ọnwa ọfọ baịbụl na-abịabeghị mgbe ndị nna nna anyị na-amụ nwa bifo amụwa nwa ndị be anyị enwego gaịnụ mgbe gboo bifo dọkịta abịa ma kwudo m bido ka m banyeze n'ihe kristianity mebiri n'ala igbo na onye igbo ọ bụrụ na ị mara asọ igbo asị na ibe an illiterate the same person kpọrọ gị literate ga-eje china chọba onye ọ ga-akwụ ụgwọ kataplit eria china rụrụ pati oyi n'ugwu fada ọlụọma so ị dị happy belong on occultic kingdom na-agwa ndị mmadụ ha na-enye na mountain na mountain ka ha ga-esi bịa mana nwa ọgbọ m today be uk cities ndị a uk at my age today need a na-alụ ọrụ a ga-enye ya house you have 20 years to pay. A UK citizen where company like me need they go to government gauge go through also near 30 years to pay. Father Oloma, iwe iri white and white, ime mara onye China si wee lụ. Wee negida negide ya na mountain. Che no ga-adịrụ na mma. Wetere m nzuma. Che no ga-adịrụ na mma. Che no ga-adịrụ m doka na mma. Asị unu siri ebe ọma ndịrụ nna mma. Ihe unu ji ụlọ Jizọs wee gbuo anyị. Wee anyị anyị. napa anyị resources anyị napa anyị ihe na anyị ji nwelụ napa anyị akụnụba anyị ndị ọcha were anyị na-egwu egwu chenọ ga-adịrụ na mma chenọ ga-adịrụ n'ụbụ ndị ụka na mma chenọ ga-adịrụ na mma brenu a unu dame hetred unu tinye n'ala igbo ndị igbo ya abụọ asị gị nwa ogbenye onye ndị ogbenye gị na aka onwere onye agụụ na agụ mgbe gboo they are not complaining ndị aja akọnuche ruo ụgbọ mmiri a na-akpọ ụgbọ amara nwana akụnụ chọrọ rụọ musical instrument fada ọlọma ka na-akụ na biya taa na chọọchị ya taa fada ọlọma ịgba ị na-akụ today na katọlik chọọchị ị na-asị kedu ihe ị ga-enye jizọs na ọmara mma mma zụrụ alụ mana onwe bụ onye fụrụ ka jizọs dị mana unu asịgo na ọmara mma na mma zụrụ ya alụ mana ibi n'obodo enwere ọkụ fada ọlọma igbe anyị na-akụ na chọọchị gị ọkwa ndị gboo manufakchọrọ igbe a o nwere ejikọrọ akpụkpọ anụ na osisi ọga m ọ bụrụ na-achọghị ichi azụ na omenala igbo ụmụ nwaanyị igbo na ụmụ nwoke igbo ịchọghị dị n'utu a ịchọghị dị na n'utu a ị chọrọ iji ekpere mere ọrụ aka ọkwa ndị gboo wetara akpụkpọ anụ gbuo anụ wepụta akpụkpọ anụ mechesịa agba ya na anwụ kpọọ nkụ wee gbuchite osisi gwuo osisi okokoro were akpụkpọ anụ a kee ya n'elu kụọ ya na produce different for sound fada ọlọma gwa kedu m ihe reverend fada manufacture rụọ a m nọ nke ndị ọcha butere nọọ reverend fada ndị igbo ndị agbara ọfụrụ ndị ụwa ọfụrụ kristian e na-eji enigwe fada ọlọma mention ihe priest na afrịka na naijiria ji aka ya manufacture ọrọ na-ekwu okwu ka ịgba ndị gboo ji manufacture ọrọ fada ọlọma akwa afadunu na-eyi china anaghị eji ụka na arịa fada ọlụọma kedu izi ebu mirakụl enwe n'ogodo mbọsị ijeri goro akwa afada yiri ya weta ata eji ekwuru ndị fashion design emeshuo gị were meshọment eh, gị kwa ya e were meshọment onye ọzọ kwa anya ọma mba gị wenu jidi wicked fada ọlụọma kpọọ bishọp na igbo fada na igbo produs dị ịgba a na-akụ akụ mma fada na mgbe gboo na anyị nwere nọmba otu ndị iroopu si wee nwee emergency number wee eziokwu onye nwekwara idea in the olden days we have emergency number to secure our communities to call for rescue ekwenu eji gwa gị na ekwekọ ama agba ekwekọ ama agba ekwekọ gịnị ama agbawa ewee jụwa gịnị na-eme ama na-agba nna kedu eji akụ ụlọ egwu ịgba ama arịọ ya gbaa bifo ino ito gazi obodo niile ịkwekọ gị na-eme ama agba fada ọlụọma kedu izi ka unu si promote that emergency number na Nigeria emergency number enwere nwere bụ onye na-anwa nweje kpọọ fada ka ọ bịa nye oriri ikpeazụ oo oh, ụlọọma ị nọ na kọti kingdom bụ iwetara ndị ụmụ chineke ọnụ na ịbụ ụmụ chukwu okike ndị chọrọ ọdịmma be anyị nọ dị ọkwa mma so ụfọdụ ọlụ ị na-ewetara anyị ọnụ na-ewetara ancestors anyị ọnụ ihe mere onye ọcha ji wee gwa gị na Amadioha enwere ike na Jizọs nwere ike na onye ọcha sịrị gị asị gwa gị na Jizọs kewere osimiri ọkwa eziokwu mana nna nna gị agwago gị na arọ ọbụna kedu alụsị ndị nteje nwere Chijioke ningu ọkwa nsọ ana ka ningu na-asụ ọkwa nsọ ana okwe nwere ihe nteje na ma avoid maka link ọ nwere ọrịa ọzọ ọgwafọ nsọ ala informa police ọ dị informa police steshọn na ndeje emegbu ego emegbu ije ebe a je rịpọt onye akpọ ya sọmọ na onye akpị ya ọgwa ọrụ alụsị na alụ ihe mere unu ji wee gwa anyị na jizọs nwere ike na ọha nwere ike ọgwa maka na unu gwara anyị na jizọs mere onye kpụrụ isi ọfụ ụzọ de ndị na anaghị agwa gị pịọ truth ihe ọha na-arụdobe ọkwa eziokwu gwa gị na mmadụ ọha na-asị ga-echekwu na nwunye mmadụ gana na mmadụ ihe n'ike ga-ewe na ana mmadụ maka na ndị nna nna anyị jiri afọ Amadioha tụrụ gị asị that is why iji hate Amadioha ilovezie Jizọs ha wee gwa gị na Jizọs kewere osimiri Red Sea anyị ajụgo gọgụlụ gọgụlụ si na Red Sea dị more than 500,000 deep down 500,000 feet deep down mgbe mo wetere mmiri mgbe kụrụ mkpọrọ na mmiri osimiri ekewe jizọs ọrụ briji na mmiri ka ha gbada na akpa na mmiri wee rituo na akpa na river niger wee rigotekwe n'elu sọpọtụ ime ka anyị daa ogbenye mgbe anyị pụta na-epụrụ ichiri nwa afọ igbo ọbara ya ka na-anụ ọkụ na enwere Goloyant na David na-enwe Goloyant na gịnị na David Chijoke. na Goloyant bụ mma agha na-ewetere mma na kichin Goloyant bụ mma agha kpọrọ ụdị ndị mopol asụ anyị taa ịfụrụ ụdị mgbọ ha na ha kwadosiri agwado eh? Goloyant pụta ụdị ndị mapol anyị nọ ha so taa obodo egbu ụdị egbe bụrụ eke ị na-agwa nwa 12 years ga-alụwa mikroskopu iwik n'anya gloyat jide mma nwa bebi vejin bịa bịa mba mụ na gị fụ n'ụzọ njide mma otu a gwa m na inwe gloyat m mere na ego otu afọ ọnarị ọasị fada ọlụọma njide mma otu a mee ego otu a gị dị gbala na name na mejekọrọ maka na ọ dị against the law dịkwa against our tradition but i'm just telling you the fact ka ị na-agwa onye mụrụ mgbe ị na-agwa onye eze agụ onye eze agụ kwesịrị ịlụ ee eh, cctv kamera onye eze agụ kwesịrị ịlụ mikroskopu ka ọ ihe na-eme na mba ọzọ ị na-agwa ya na enwere na-akpọ ngwa ya jide mma jide egbe jide ụta David wee weta katapọtụ tụ obere okwute wite obere okwute ị ma na ndị a na-agụ egwu ka so promote chekwa okwu asị enwe nwanne anyị nwoke na-akpọ Mike Mike si nke gụrụ Ngozi Chukwu is I love that guy so much during the time of my rest o jikwa peji ya promo mana ma eji obere egwu ọ gụrụ nye two instances ana m m na-akpọ egwu ya mara ụta is a nice guy e nwere egwu ọgụrụ gụrụ anụ mgbe m ka na-agba bọyị e, e, e, esi m enugwu mm, mm. ihe gbasa golo ya ncha david n'ekete ya anya si ya golo ya ntị na ya anya si ya nwatakịrị ya ọ na-agụ egwu mgba na-eche nwe ndị na-ana ya na na vileji tụa mpere mpe ka m esi jee ekpere kpee ekpere dọsa ha nje akụkụ ikpu ogwe aje gbaa ga akpọ na kọtụ nka mgbe esi gị golo lọya nwere golo ị na-ene na lọya nwanne anyị nwoke weta mma sọrọ nwanne anyị nwoke ma C wee gwa anyị na golo ya ntị na-ekete ya anya si ya nwatakịrị ya aga m adọsa anụ gị wee nye anụ ofe nke enigwe. golo ya ntị wee David wee si ya kedu golo ya ntị wee si gị na onwe ya gosigwe golo ya ntị David na-enekete ya anya wekpọ ya nwatakịrị ahụ david wee weta katapọtụ febian goloda na goloyat david n'isi goloyat ọda goloyat n'isi gwom gwom gwọm. gwom gwom gwom goloyat bụrụ onye nwụrụ anwụ mgbe a ka e mere igbo olu ibeliv na onye ji ụta my father ndị bi na ndị be anyị nwere ugwu nwa agbọ ndị bi n'ugwu bụ ndị bi ndị bi na ndịda ka a na-akpa agbọ my father chọọ isi n'ugwu be anyị jee agbọ na ọkwadocha n'abalị otu jiri n'ukwu na-egwọ dịka nwoke si adị mgbe gboo mgbe gboo nwa bụkwa na-ekwu mgbe gboo kwekọfụ ndị 1970s ndị 1960 ndụ ee m na-ekwu 98 something mgbe gboo ndị mmadụ na-achị m ọchị maka ụfọdụ n'ime ya sekwa n'ogo nwa bifo 98 mana ka m gwa gị ihe metụrụ 98 nke m fụtụrụ igwe dị mgbe onye Enugu steeti and na onye nwere jizọs kwesịrị ijide okwute onye nwere ogodo jizọs bụrụ egbe na ị ga-emeri ya that is why ndị fulani na be nna gị gbuo gbuo gbuo gbuchie na fri ọ bụla eziokwu fulani bịa n'ụzọ ụwa na-egbu anyị gbuo over 160 something people n'ụzọ ụwa na-egbu anyị famili ahụ niile nwere onye nwere baịbụl ebe david mere goloyat ha ncha nwere ka reality bịara baịbụl ahụ okpuru okwu david na goloyat nke ime baịbụl ọ pụtara ife ka ndị egbu ndị eriri eri ọbụla ọrụ ọma ị ga-emere maazị eze akụ gịnị kpọtara m onye ngwụlọ parish priest kpechiri ekpere ọgaba ije ọ bụrụ na ịkpọta Emmanuel na kọti kingdom igbu ụmụnne gị islave ụmụnne gị fada ọlụọma jizọs a na-eme mirakụl kpọtara m ofu onye germany jizọs nyere visa ka ọ bịa biri na be nna gị ma ọ ka ọ bịa biri n'ụzọ ụwa fada ọlụọma anyị chọrọ ịfụ mmiri akwụla jizọs na-eme na-egote nye dubai ka o si amụke nwa afọ igbo enwere ike ine nwaanyị dubai anya n'iru two times na dubai ịnụọ nwaanyị na dubai gọọmenti enye gị 25 million naira naijiria money mana nwanne m na-afụbara ego nri o ya eji nụ nwaanyị ka na-eche jizọs ka o meere ya gịnị mere akụ fadọlọ m na-egbuga anyị unu egbuga anyị unu emega anya na ụmụ igbo ụmụ igbo ndị aja unu na abụ ndị ụka ndị ụka kere unu agbụ chọcha na-ekwo gbudugbudugbudu everywhere factory na-ekwo gbudugbudugbu everywhere na japan fana-aga n'ihu jee south koria gudugudugudu a na-eje ọrụ baịbụl chọọchị kedu ya na-eje chọọchị ime klem solomonic anointing mgbe anyị na-eje nke mbaka ọsị nwachukwu klem wee solomonic anointing solomonic anointing solomonic anointing wet wet Solomon prayed for wisdom. Begin to ask for wisdom. Begin to ask for wisdom. Wisdom, you will make money. Wisdom without production. No one wisdom without production. No one is. Mbakati chempuni no produce all I plate. No toto toto. Ah. Gije guru we mwachu. Mwachu kuje guru we. Ndi riela you. You go plate message ah. ya. Ya nene. Owele go tie na. ịnatazie njụ ahịa dị na shọp werizie plate ya tinye ọ na-aga ụlọ gị mpaghara mpaghara mpaghara mpa mpaghara mpaghara mpaghara mpa mpaghara mpaghara mpaghara mpa mpaghara mpaghara mpaghara mpa inwe mkpa ka ọ sara jizọs ebezila e naanị ya na-ehicha anya mmiri o nwere jizọs na-ehicha anya mmiri ndị chọọchị mana jizọs adịghị ehicha anya mmiri that is iwe ahịa ji emepere gị ụnụ ka ka ịbata ọsọnde ọ bụrụ na jizọs zuru na egboolo mmadụ mkpọ nwere onye ụnụ ụka ga-emepere gị chọọchị ya ka ịbata eziokwu asị bak akaụntụ na-egbo mkpa onwego chọọchị mepere gị bak akaụntụ gị bata evri sọnde meghere gị ụnụ onye sa believe do you believe in jesus christ do you believe or yes i believe mr believer ihe ga na do you know jesus christ do you know onye oh, si don know ụmụ na bi anyị pụọ unu n'egwu ka anyị gụọ ọrụ ndị shi egwu na ya bụrụ beliver beli gịnị so m believe na kaụntụ obi kụbana ga-abụ nke mechi eh ka otu tuo m orios anya si ka nje bank da akaụntụ fiil akaụntụ obi kụbana na na zenith bank gada si ya m ụgwọ na akaụntụ nọmba mba bụ ihe ha gwa m na mistake nshi ọnwụ ha ga-akpọrọ m polish ezogasị ezogasị fakpọrọ m polish na mbe skama hmm. mana ga-emepere gị ọnụ kafiri ị ga-ebelivu na o onye nwụrụ n'obe mana isi ka a ya ka nkata ụmụnne m ụmụnne anyị anwụziri n'obe maka ndị ọcha ha fa echefuo n'afa jụọ ma ọ ma ị ga-eziokwu na ụgbọ mmiri eji bịa bụrụ ndị nna nna anyị n'afọ ya bụ jizọs gọgụlụ ọnụ ọkwọ dị na fonu gị onurubere mgbe ị ga-anwanụ na ọ bụrụ na ndị oche kireti o jizọs na na ọ bụrụ na stori a na-agwa anyị bụ na jizọs ka eji bịa bụrụ ndị nna nna anyị na-enweghị bainan wuru ebere taileti mana that jizọs as a holy have suppressed that atrocity down game ka ha game agbagonogo game si uk ba flight nata no anyhow ka m mara ego n'elu nata three times in a day eye ma four times with a family gị ịtọbere na uk ụfọdụ family atọgo na uk 10,000 pounds ọ dị ebe a ị nwere ụmụ 5 gị na nwunye gị ọ bụrụ 7 ị wee chee ịgba aha ncha flight 25,000 pounds or 3,000 pounds whatever uwe ihe ma ịnọ losbong ibi na jersey nwanyị jersey ụmụ nwanyị mba ise na texas ụmụada mba nọ na california ndị eriri ụmụada enugu ụmụada nkanụ na germany